AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye ọma na-ege ntị unu abịala n'ihe omume nke ụbọchị taa ezi enyi m ana m anabata anyị mgbe anyị ga-aga n'iru na-ekwu okwu n'ihe gbasara ntutu isi anyị ịma na ụfọdụ ndị mmadụ na-eche si na ntutu isi mmadụ bụ ihe nọrọ onwe ya ma na-achọ ka anyị mara n'ụbọchị taa na ntutu isi anyị na-eku ume ọ dị ndụ dịka anya anyị aka anyị ọ na-alụ ọlụ ọma nke Chineke nyere ya n'ime arụ anyị ka anyị gbalịa na-eleta ntutu isi anyị echi gara aga anyị kwuru sị n'ụbọchị taa anyị ga-eleba anya na nri nke dị mma anyị kwesịrị ị na-eri nga na-enyere anyị aka ka ntutu isi anyị na-eto ọfụma ezi enyi m na-ege ntị ka m chekwutara anyị na echi gara aga anyị kpọtụrụ na akwụkwọ nri dị mma na arụ ama m na ị ga na-ajụ ajụjụ akwụkwọ nri nke ole kee nke dị mma kee nke kachasị mma ma na-achọ ka anyị mara onye ọma na-ege ntị na akwụkwọ nri nke anyị ga-akpọ akwụkwọ ndụ akwụkwọ ahịa dị ndụ dị mma ihe m si na-akpọtụ akwụkwọ ndụ bụ ka anyị mara na akwụkwọ nke kpọrọ akpọ akwụkwọ nke nwụrụ anwụ adịghị mma ka mụ onwe m ka ọ bụ gị onwe gị na-ege ege rie ya ndị ọkachamara na-eme ka anyị ghọta na ihe anyị ga-eri ga-abụ ihe ga-adị ndụ ma ọ bụ mkpụrụ osisi ma ọ bụ mkpụrụ akụ ma ọ bụ akwụkwọ nri nke anyị ga-eri mkpụrụ osisi niile ndị mma n'ahụ ka m na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị na-eri ụbọchị niile mkpụrụ akị ọwụ cashew nọt ka almond nut mkpụrụ akị ọbụla dị mma na ha niile dị mma n'ahụ ka anyị rie ya ọ ga-enyere anyị aka ka anyị wee chee echiche dị mma ka anyị wee na ahụike dị mma ntutu isi anyị ga-erupụta dị ka anyị chọrọ anyị na-emekwa ka anyị mara n'ụbọchị taa na mmiri ara adịrọ mma ka a ga-akpọ mmiri ara ehi adịrọ mma n'ime arụ anyị ọ bụrụ na anyị chọrọ ka ntutu isi anyị na-eto ọfụma na-adị mma dị ka otu chineke ji kee ya ka anyị gbalịa wepụ aka na nri eghere eghe a na-akpọ fried foods ka anyị gbalịa wepụ aka na ọtọ biribiri dị ka shuga white flour chocolate seafood ihe ndị a na-eme ka ntutu isi anyị ghara ito ọfụma ezi enyi anyị na-ege ntị anyị ga-akwụsị ebe a n'ụbọchị taa mara na echi echi anyị ga-ewetakwara gị ihe ị ga-amụta gbasara ntutu isi ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a na 07063637224 07063 637224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org chekụta itinye asụsụ Igbo n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ka anyị wee too Chineke obi ebere ekele dịrị Chineke ekele dịrị Chineke ekele dịrị Kraịst onye na-echebe anyị mgbe niile otụtụ ya ka m ọjịja mma dịrị Jehova anyị bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir East Conference nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe ndị Missionaries of Aba ga-ewetara anyị abụ dị ụtọ ọbọ Udo ka anyị Udo ka anyị na mmadụ niile ndị na-akpọ asị ndị of aba unu emeela na-abụ nke unu nyere anyị n'ụbọchị taa na onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya mara ezi enyi m na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ọ gaziere unu ndị ọbụla bụ missionaries of aba n'ihi abụọ nke pụrụ iche biko onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka anyị na mmadụ niile na-adị n'udo nke a ka chineke na-achọ n'aka mụ na gị ohere a ka anyị ga-eji wee tụgharịa uche n'okwu nke chineke ezi onye igbo na-ege ntị ị bịala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na ohere ọma a. nke anyị nwere iji tụgharịa uche n'okwu nke Chineke ana m ekelekwa Chineke onye mere ka nke a dịrị anyị mfe n'obi ụtọ ka m na-asị gị ị bịala biko n'ụbọchị taa ọ ga-amasị m ka anyị lebatụ anya n'isiokwu nke na-asị bịarue Chineke nso bịarue Chineke nso anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ onye ozi ka Matiu isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ ka anyị nata ike n'aka Chineke nna anyị onye bi n'eluigwe onye hụrụ ndị ya n'anya onye kpọkọtaworo anyị n'ụbọchị taa ekele dịrị gị Jehova ọ dị ihe iji na-akpọ anyị ọkpụkpọ oku ndị a biko mee ka ntị anyị ghere oghe ka anyị wee nụ ma zụ oku a otu ọ ga-abụ n'ikpeazụ ga-ewere ndụ ebi ebi kwụọ anyị ụgwọ n'aha Jizọs amen bịarue Chineke nso bịarue Chineke nso dị ka ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị si wee dị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche emere ka anyị mata na Chineke na-akpọ anyị ọkpụkpọ oku nke dị iche ọ si anyị bịa unu ndị na-adọgbu onwe unu n'ọlụ ndị ebowokwara ibu dị arụ nwa onwe m ga-eme ka unu zuru ike Chineke na-akpọ gị ọ na-akpọ m n'ụbọchị taa si anyị bịa ka onye anyị izu ike pụọ na nrịrịa pụọ n'ihe isi ike pụọ n'ọnọdụ ọjọọ pụọ n'ọnọdụ nke mmehie pụọ na nhụjuanya anya pụọ n'obi ntiwa pụọ na anya mmiri chineke si gị bịa ị ga-esi otu ole ghara ịza oku a mgbe ọ na-akpọ mụ na gị bịa ọ dị ihe o bu n'obi na-akpọ anyị chineke chọrọ ihichasị gị ọ chọrọ ihichasị nwa onwe m ebumnobi chineke ji kee mụ na gị n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche anyị bụ ọlụ aka Chineke ọ chọrọ ka anyị dị ka ọkpara ya bụ Jizọs ọ bụ ya kpatara eji zite Jizọs n'ụwa ka ọ bịa nwa ọnwụ n'ihi anyị zie anyị onye ahụ nke bụ Chineke mgbe Jizọs bịara n'ụwa na nrube isi na nkwanye ùgwù o gosiri anyị onye bụ Chineke onye bụ nna ya onye zitere ya n'ụwa nke ma ọ bụ gịnị kpatara ọtụtụ n'ime anyị amaghị onye chineke bụ n'ụbọchị taa ile anya ga-achọpụta na anyị na-akpọku chineke na-egbugbere ọnụ ma anyị amaghị onye chineke bụ ọ bụ gịnị na-egosi na anyị amaghị onye chineke bụ ọ bụ akparamagwa anyị ụdị ndụ anyị na-ebi ụdị okwu anyị na-ekwu ihe ndị a anaghị enye chineke obi ụtọ chineke elechala anya hụ na ọbụna n'ụlọ nzukọ anaghị enweta ihe a chọrọ iji mee ka mmadụ yie onye kere ya chetakwa n'akwụkwọ jenesis chineke si ka anyị mee mmadụ na oyiyi anyị jụọrọ m onwe gị n'ụbọchị taa ị bụ oyiyi nke chineke onye ka ị bụ oyiyi ya lee anya ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ azaya isi abụọ gụọ n'amaokwu nke abụọ na nke atọ n'ihi ọkpụkpọ oku a dị mkpa akpọcha anyị a na-anụ ntị anyị a na-achọ iso Chineke ma ọ na-ewute Chineke n'ihi na oge nramahụ na-abịa n'ikpeazụ oge nhụju anya ga-abịa n'ikpeazụ ọ dịghị mgbe Chineke ga-elegide ụwa anya ya na-emebi n'ihi na ihe obi n'obi ka ụwa dị iche ọ bụ ya kpatara n'ihi egeghị ntị nke mụ na gị ya ekpughere aza ya onye ozi ya na aza ya isi abụọ amaokwu nke abụọ ọ sị ọ ga-erukwa n'ikpeazụ nke ụbọchị ndị a na ugwu nke ụlọ jehova ga na-eguzosi ike n'elu ugwu niile a ga-ebulikwa ya elu karịa ugwu nta niile mba niile ga-eruba n'ime ya dịka osimiri nkega nke atọ ọsị ọtụtụ ndị dị iche iche ga-ejekwasị bịanụ ka anyị rigorue ugwu jehova rue ụlọ chineke nke jekọb ọ ga-ezikwa anyị ụzọ ya ụfọdụ anyị ga-ejekwa ije n'okporo ụzọ ya niile gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị mkpa ka mụ na gị gee ntị za ọkpụkpọ oku a nke Chineke na-akpọ anyị n'oge dị ka nke a ọ dịghị oge ikpeazụ ọzọ nke fọrọnụ ihe ma atụ ọ bụrụ na nlewe m chi eze ekwuchi okwu a n'ụbọchị taa echi adịkwaghị m ya olee mgbe bụ oge ikpeazụ nye m gị onwe gị ọ bụrụ na ị na-ara ozi ya n'ụbọchị taa olee mgbe ọzọ bụ oge ikpeazụ nye gị adịghị ama ama chineke na-achọsi mụ na gị ike ọ si anyị bịa ka anyị na ya nwee mmekọrịta nke dị omimi mgbe gị na mmadụ na-enwe mmekọrịta nke dị omimi ọ pụtara na ị ga-amara onye ahụ maruo ya ala ya mara gị maruo gị ala enwee ntụkwasị obi n'ebe unu abụọ dị chineke chọrọ ụdị mmekọrịta ahụ n'etiti gị na ya n'etiti mụ na ya chineke na-achọ ka anyị na ya na-akparịta ụka mgbe niile chineke na-achọ ọ dị ihe bụ nramahụ ga-abịa n'ụzọ gị ya eme ka ị mata olee ụzọ ị ga-esi wee bịaruo chineke nso chineke si gị na-eche onwe gị n'iru ya ụbọchị niile ịlụchaa e ọlụ dum nke chineke nyeworo gị ịlụ chineke si chee onwe gị n'iru m ka mụ na gị gụzie ka ụbọchị ahụ si wee gaa gị onye mụ na ya na-atụgharị uche ịhụ na chineke anyị bụ onye nwere obiọma na obiọma ya dị ukwuu ị na-achọ ọbụnaghị ndị na-anaghị achọ ya lee anya onye ụkọchukwu gị apụghị ikpughere gị Chineke onye mgbasa ozi Chineke apụghị ikpughere gị Chineke ọ bụ naanị Chineke ga-eme ka ị mara onye ya onwe ya bụ ọ bụrụ na ego akwụkwọ abụ ọma isi iri atọ na abụọ amaokwu nke asatọ Chineke na-akpọ anyị sị na ya onwe ya ga-enye anyị ndụmọdụ na ya onwe ya ga-eduzi ụzọ anyị na ọ ga-elekwasị anyị anya na-edu anyị ịhụnanya akpafughị ịgụọ na akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke iri abụọ na isii ọ na-eme ka anyị matasị na mmụọ nsọ ahụ onye nkasi obi ahụ nke Chineke ga-ezite ga-eme ka anyị mara ihe niile ọbụna ihe ndị anyị chefuworo echefu lee anya mgbe Chineke nyere Hana nwa nwoke nke ọ na-arịọ arịrịọ ya Hana kpọrọ nwatakịrị ya bụ Samuel kpọga n'ụlọ Elai maọbụ n'ụlọ ukwu Chineke ka elai mee ka ọ mara onye chineke bụ n'agbanyeghị na elai bụ onye nchụàja nke ụlọ nsọ nke chineke chineke mafere elai aka mara na ọ dịghị mgbe samuel ga-ahụ ụdị nke chineke ebe ahụ ya kpọọ samuel oku kpughere samuel onwe ya ọ ga-amasị gị ka chineke kpughere ụmụ gị onwe ya n'ụbọchị taa ọ ga-amasị gị ka chineke kpughere gị onwe gị onwe ya ka ị wee gaa njem n'ụzọ ya n'ịtụ egwu ya chineke na-achọ ndị ọ ga-eji alụ ọlụ n'oge ikpeazụ ọ ga-amasị gị ịbụ onye na-abịarụ chineke nso na chineke ga-elecha gị anya gụọ gị dị ka onye ekwesịrị iji ịlụ ọlụ irita mkpụrụ obi n'uru mgbe chineke zutere ọbụna sọl n'ụzọ damaskọs o mere ka ihe dum gbanwee n'ime ndụ sọl ọ bụrụ na ịgụ akwụkwọ ndị galecia isi mbụ amaokwu nke iri na otu na nke iri na abụọ pọl na-eme ka matasị na ozi ọma nke ya na-ezisa gị n'aka mmadụ na ọ bụ ozi ọma nke chineke nyere ya site na mkpughe gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ịmalite iche onwe gị n'iru chineke chineke gaje inye gị ozuzu ike pụọ na nramahụ niile chineke gaje ịyọchasị gị ime ka ị dị ọcha chineke gaje ikpughere gị onwe ya n'ụzọ nke dị omimi chineke gaje idote gị n'ọnọdụ ọ bụ na mgbe ikpeazụ n'ezie ọ dịkwa ihe dị ka ọmụma ikpe dịrị gị ị na-eche gịnị n'ụbọchị taa zaa oku a nke dị mkpa ya dịrị gị na mma nwa chineke na-ege ntị anọ n'ọha anya na-achọ ngọzi nke chineke anọ na ebe dị anya na-achọ iru chineke bịaruo chineke nso wee nata ngọzi dị n'ime akwụkwọ nsọ chineke mana nkwa nke chineke kwere anyị n'ime akwụkwọ ya ezi enyi m ka anyị gbalịa bịaruo chineke nso anyị ga-ahụ ihe ụtọ dị na jizọs kraịst amen onye mgbasa ozi eze nlewemchi imeela na ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị ka anyị gbalịa bịaruo chineke nso chineke ga-akpọbata anyị n'ime ụlọ ya nke o dowere anyị imeela onye mgbasa ozi arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ụbọchị niile nke ndụ gị n'aha jizọs amen nwa chineke na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke nọnyere unu gọzie ma na-agba unu ume n'aha Jizọs otu aka ka anyị na-ekele onye nyere anyị aka na mpịkọta ozi ọma nkịta James nwada ụbọchị arị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka onye gị gị mmamizu na mahadum ị nọ na-agụ akwụkwọ n'aha Jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ at gmail dot com at gmail dot ezi enyi m na-ege ntị gee ozizi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke nọnyere ndị gere ege ma gọzie ndị kwupụtara n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo